were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ e n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. ndị ọdịnala ekene m ụnụ ụmụ ibe ndị ọdịnala ekene ụnụ anyị si udo dịkwara ụnụ n'ụbọchị taa anyị nwabụ ndị ọdịnala anyị nwabụ ndị kwere n'ihe otu kwuru anyị si ka iteki ụnụ ọ na wee o nwere ka oge si wee pụtara anyị anyị sị ka anyị zikwa unu ozi ọma na otee na anyị na unu ekwubeghị ụmụ ibe anyị si udo dịrị unu na enwere ebe anyị jere na tupu agbaba ọsọ a na-ekwu n'oyo ma asị seti nwanne ochiri ịsa asị m udo dịrị gị iwe ọkara mmadụ ọkara mmụọ ọ bụ ụdị mmadụ gị ka a na-ekwu okwu n'ala Igbo wee na-achọ ihe na-eme ha anyị nọ n'ezigbo nsogbu nnukwute nsogbu mana ndị be anyị amarọ a na-ekwu ya otu ọ cheme cheme egwuregwu ka a na-ekwu nwanne ụwa a bụrụ ihe ahụ unu na-eche enwere ihe nwa bekee na-akpọ psychodynamic maka ndị amara ihe wụ psychodynamic jee jee chọọ ihe ọ pụtara nwa bekee na-erulu his world based on definition and scientific experiment ọ fụrụ ihe ọ ga-eji ojiri oke ma ọchịcha ma agwọ ka o mee ka e na ndị na-apụta after them we do better nke anyị nwere onwe anyị kedu ihe anyị na-eme what are we doing as a people kedu ihe anyị na-eme nwatakịrị a mụrụ ọfụ na-edevelop every behavior and emotion based on letter language a na-eyuzuru ya anyị nwere onwe anyị bikos nwa aha too onye uzuzie those information create ideas bara onye ukwu bara onye nta ife na anyị nwere onwe anyị ghọrọ ahịa bikos anyị aghọtaghị this behavior and emotional programs we don't understand them. nsogbu adịrọ tupu anyị a na ekwugodo ihe anyị na-ekwu ka anyị kenekwe ya eke kene orie kene afọ kene ngwọ kene ikwu kene ibe kene ndị ọjọọ kene ndị ọma maka na ofu ikuku aha onye ọjọọ kuru ka onye ọma na-eku kenekwe ndị fụrụ anyị n'anya kere ndị kpọrọ anyị asị kenezikwe ndị ọkpụ na ndị egere anyị si udo dịrị n'ebe ọ bụla ụnụ nọ ụmụ ibe ihe anyị na-ekwu bụ na ọdịnala nke anyị bịara ime nke anyị nwa na-ekwu maka ya bụ na anyị na-eme ihe a na-akpọ reformation datị na ụnụ jet jetere rijet as ọdịnala datị na ụnụ jụrụ ajụ wee makpụrụ n'ụlọ ụka ọnya ka anyị were because we don't fear evil we confront them and take the opposite because opposite of evil is good kedu ihe ụnụ na-agbara ihe ahụ biko ọsọ ike nwere ihe agoghị nowhere my brothers and sisters o nwere ebe unu na-eje because life is not ya ọ bụrụ ihe i chere life is not what you think ọ bụrụ na ị nwere ọdịnala you are going nowhere because that onye bụ ihe because ị na-ebi n'ụwa ụwa nwere process ọdịnala bido na everything basis anyị nwere ọdịnala cosmology anyị nwere ọdịnala philosophy anyị bido na nọmba 1 because ana igbo is nọmba 1 based on sun based on electromagnetic vibration na ana igbo bụ nọmba 1 na ndebe anyị ka anyị bido na zero na eji zero ka anyị bidoro stone age ebe anyị bidoro so everything ọbụla anyị na-eme anyị na-eme according to observable truth according to observable truth so that because our target wu unborn children ọ bụrụ ndị a eto because nwatakịrị na-eto eto ọ bụrụ na ị mere program the nwatakịrị develop because automatically the nwatakịrị must develop those they must develop them there are so many behavior emotional behavior inside the human being there are so many emotional behavior inside the human being you don't know and that behavior ọ bụrụ na ị program ya oji aka ya program onwe ya mgbe ahụ ọghọba ahịa mgbe ahụ ọghọba ahịa because ụnụ amara ihe na-aghọ ahịa ahịa today ọ bụrụ only na a na-ekwu okwu about ihe mere ndị Igbo enweghị politics political sistem bụ na destin na agwọ gị na wụrụ cost but ị nwere ike gara ama <laughs> dị ihe ndoli nwaanyị ga-asị na Igbo amaghị about politics or something like that na ha na-azụ ahịa mana ha amaghị na e nidiri banking system inside <laughs> business industry ịghọta ya na ịfụ na ha aghọtaghị ya na-akọ ị na-ekwu about politics ma ha na authority dictate politics so ịghọta ihe a na-akọ na that means ịghọta ihe a na-akọ but ọ bụrụ na iwuru ọdịnala to develop and program the mind of these people mgbe ha too all those things you don't need to tell them because they should know by themselves ha ga-ama ya n'onwe ha mana ị na-agwa ndị be anyị something ọ ga-adị ha kenachara ịhapụ ọdịnala nwanne enwere ebe anyị nwere ike ije quote me right anywhere anytime unu si na ndị ụka ọ bụ ihe unu chọrọ iso a sị unu na Mary wu nne Chukwu ịjụ onye Igbo sị gị na Chukwu abụghị Jizọs Jizọs abụghị Chukwu mana ọ sị na Jizọs is Lord is God Lord your God is Jizọs onye bụzikwa Chukwu isi na meri wu nne Chukwu ajụọ gị sịkwa na Jizọs abụghị Chukwu na Chukwu bụ nke Jizọs nwa Chukwu ihe ụlọ confusion jụrụ gị isi there is no difference between arụsị Chukwu Jizọs ihe niile a bụ the same concept ka a na-ekwu maka ya nothing more nothing else the only thing bụ na ha mere personification of the god to educate their children based on science of creation nothing more nothing else. lack of understanding egbugo ndebe anyị lack of understanding egbugo ndebe anyị had it been na anyị ga-eme embrace anwere onye si gị bịa soro anyị onwere onye si gị chụgharịba anyị n'azụ no anyị nwa na onwe anyị dedicate go ourselves mara ihe anyị nwere ike ime eh, and we are going towards that direction you don't have to worry mana ihe m gwara gị bụ na kwere na ọdịnala rapụ all those things because all those things bụ the program ji gị they hold you down mmadụ nwụọ asị jizọs eme nka nka nka nka n'afọ jizọs emem nna nekwe na anya what does death ihe ị nidiri ime bụ go and bury the death and make some incantation so that this spirit will go in a higher realm ihe a bụ ihe nna nna gị mere isi m jizọs asị gị jizọs aka ị n'afa jizọs eme m eh? ama m ụdị ihe na this kind of nonsense and ị na-agwa ndị be this thing no common thing this world ị na-afụ is ruled by force forces Ibu ugwunwa na onwe gị the leader of these forces but because of na those things inside you is been mal misprogrammed I destroy gear by their own program ka ị ghara ịga n'iru unu aghọtaghazi that's why you are onye ka iji agba last ụmụnne sọsọ ihe ị na-agba last bụ na this lack of program from childhood ya ka ị na-agba last mana ị na-achọ ya n'elu nna nna gị si gị na ọ dị n'uke anị na ihe ị na-achọ n'uke enu dị n'uke anị ọ bụrụ maka ịta ọjị ọ bụrụ maka ịka nzu ọ bụrụ maka ịchụ àjà ihe anyị na-ekwu wee philosophy of life living filosofi dati nke igbo ihe ọbụla bụla chọrọ n'ụwa bikos igbo dịbara gbuo igbo bụ the igbo bikos mmadụ enweghị ihe nwere ike ịkọrọ m n'ụwa e, e, i have grown enough etogo m to know what is good and what is bad and the more na onwe m emego my own um, research mara na electromagnetic bụ ebe anwụ na flash first ọ bụ ya na-ejenerate the energy magnetism nwa bekee na-akpa ya magnetism magic net because ihe mmadụ na-enweghị ike ime understand ọkpọ ya majik ihe ọ bụla nwa bekee na-enwere ike ime understand ọkpọ ya majik so ihe akpọrọ ya magnetism because of magic net iwepụta net n'ime ọwụrụ majik so nwa bekee na-enye afa unu anaghị aghọta detin nwa bekee na-enye afa based on observation also nwa bekee kpọrọ gị oji because oji bụ nọmba fift if you if you if you condensing if you descending from inner forces emotional force na control man because o nwere ebe condensed to ọ physical body ị na-descend from condensation nwa bekee mara nọmba 51 ya bụ oji nọ ebe ahụ bụ the spirit that unite the heaven and earth even your father knows it onye ka a na-asị ya ekwusi okwu asị ise nyanwa ka a na-ekwu maka ya de atọ a na-ekwu about that forces that unite heaven and earth that spiritual behavior because nwa bekee so volatile that is volatile ọ na-esendị na-adịsendị ya ka nna nna gị na-eme akwụsị okwu asị ise ọ ya bụ oji oji bụ ndụ unite everything nna gị wee nye ya oji mekwa ọjị ọ dịghị surprise na the same ọjị related to oji the same oji related to ji and all these three things a na-eyuzie for cleansing of land and the rituals for life because mgbe a na-eri ji bụ mgbe a na-eri ji onye ka na-eyi uzu ji ị na-eme incantation for life ị na-eyi uzu ọjị how come nwa bekee ga-aji agwa gị na ojii wụzi black wepụzie from inasos source ihe awụcha plan emere eme to keep you on our to keep you on our way so ụmụ ibe taa bụ gboo ndị igbo si na gboo asịkwa gị na taa ugbo ihe ọ na-achọ ịgwa gị bụ na life is at moment nna nna anyị ha ma ihe ọfụma ọfụma ha gwara anyị ihe niile everything from a to z tru asụsụ nna nna gị si gị uche eche echiche akọ ike okike chineke chinaeke ihe a bụ okwu na-abụ ebe aha ihe niile awụcha this behavior energy emotional energy inside you oya ka nna nna gị nyere this names you don't know nna nna gị give these energies behavior names ị mara ihe a na-akọ ị na-akọ enyere gị eke nye gị orie ihe nna agwụ na ihe ahụ dizi the creation itself the creation itself ka m na-ekwu maka ya ihe a enyere gị eke nye gị orie nye gị nkwọ nye gị orie nye gị afọ enyere gị this four element gọzikwa gị na enwere ofu that is number one onye ka a na-asị gị ogwe na akpọ ya otu ngwane n'anya otu ọtụ gịnị bụ ọtụ the whole otu ọkwa ya bụ one otu ọkwa ya bụ na if you bring everybody together ọ bụrụ one na na n'anya ịghọtago asịkwa ya na ọwa ya bụ ọfụ ya bụ the eyes ọkwa ya bụ number one ọkwa ya represent the sun enwezie opposite abazie too abụọ ọkwa ya ka a na-asị mmadụ na abụ ụbọ that is the opposite two two ya bụ na enwere division enwere opposite and words ọkwa 3 ya bụ na atọgo atọgo ọ tọrọ atọ 3 then the 4 obidi develop consciousness ọhịa ka a na-ekwu maka ya anọ anọ ndị nna nna gị gwara gị everything from A to Z ịrapụ ya ihe ịtọ nụrụ ya gensi bụ ije kwuru iburu ọkụkọ idebe naanị iburu ji dọsa tụrụ ọjị n'ihe aka elu na-akọgheri everything ihe niile nna nna ya kwuru ihe niile just hapụ abazi na afa go and look the meaning of the afa ịbara aba gịnị wụ uche bifo nna nna gị aba gị uche enwere ihe uche pụtara na gịnị bụ echiche enwere ihe echiche pụtara na ọjọọ so na na-eche echiche